mgbede ka mma am ka m ga-agba ka m gwa m nne m ka mgba ka m maka na ngwa na-agba ka iji tupu izu na-abụ n'ọmụmụ emerụka ọgbọ nkụ onye wee ya ewelu ya wee sie nri ụwa mgbede ka mma mana nkwụ na-atụ ngenge ụwa mgbede ka mma arọkwula ọnọ ya ụwa mgbede ka mma ya gbanye bụ na were ike na nwa ya n'ụwa mgbede ka mma eh. ụwa mgbede ka mma oli n'ike na n'ike ụwa mgbede ka mma ọchọ ngwa ngwa na na ngwa ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma onye ọbụla kwanyere ime n'ụwa mgbede ka mma na ọ na-ebido werimenu ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa oh, mgbede ka mma Mike Ejeagha Mike ụwa mgbede ka mma ụwa oh, mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma

ịgbasali n'ime ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma onye ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma jelebe n'ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ụwa mgbede ka mma ụmụ ibe ụmụ ibe anyị ekene ụnụ ndị ndozi ọdịnala nwanne na nwoke nọ nso ekene ụnụ anyị si ka udo dịkwara n'ụbọchị nke tata na anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị na na eke na-eke na nkwụ na-eke na afọ na-ekene orie ụmụ ibe anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị na-ekene ekekere ụwa kene ndị ọkpụ na ndị egede anyị nwawo ndị ndozi ọdịnala Igbo anyị abụghị ndị ọdịnala anyị abụghịkwa ndị ọdịnala anyị bụ ndị ndozi ọdịnala Igbo anyị wụ the reformers ihe anyị bịara wụ to reform ihe onweghị ka ị ga-esi eme ihe 5000 years and come back na-akọ tu ka ị na-akọ ndị mmadụ na-afụ electricity every day by day ha bịa na-asị m kedu ihe mere force kedu ihe mere ike ji wee dịrị na ihe apịrị apị ọ a na-akpọ arụsị ịghọtago ọdụ na anaghị akpọ ya arụsị o achọrọ m ka nye uzuo wọdụ ndị mmadụ ma everyday nwanne ihe ọbụla dị n'ụwa ma imetụ ahụ gị aka ọ na-ekpo ọkụ kọfọs ihe mere o ji ekpo ọkụ bụ na ọ dị ndụ ọ ya mere o ji ekpo ọkụ ọ na-ekpo enwere basic there is basic enwere basic in life m na-agwa gị ya taa ma echi ma nwanne echi ihe mere ndị afrịka na-apụbeghị ndụ bikos ha aghọtaghị ihe a na-akọ dị nna ha ghọtara ya ịma na mgbe mgbe mgbe anyị pụ na lin our land mere emere invade the information was removed ịghọtago now otu a information removed so ndị anyị na-afụ today nna agwaghị nke bụ eziokwu enwere ihe a ghọtara na-akọ mma agwụ na ihe mere the map ji wee dịrị otu o si wee dịrị today ọ bụghị otu aha ka maapụ dị maapụ ahụ ị na-afụ most of them emere 17 not even 1600 enwe ndị eme 16 nwe ndị eme 17 nwe ndị eme 18 e ma ndị na-achị achị o ma ndị a na-achị achị nwanne ha ghọtara ihe a na-akọ andị ka ụwa si arụ ọrụ bụ na ụwa ụwa achọghịkwa ịma o ị pụrụ na laịnị ụwa atụtụrụ gidebe n'akụkụ ọ chọghị ịma onye mere na onye emeghe ihe ụwa ma bụ onye ọbụla bụrụ krọs ya the person mere gị the thing will carry the cross but o nweghị kwenu mgbe ị ga-eje exam daa without onweghị ihe mere ji wee daa exam something must be happen o nwere ihe nwere ihe mere merere something ji wee mee ihe mere ede ji bee nwee achọghịzi ịma maka ọnwụ na ụnụ mara na ụwa anụnwa enwere president nwee gọọmenti nwee law enforcement agencies nwee judicial system that's in the bịa nwezie prison ịghọtago ihe ise a m gụrụ ebe a na ọ bụ ya bụ ihe ụwa nye ọ bụ ụwa a na-eme eme otu a ise ka ọ dị kịta na ihe ejikwa wee kee ụwa ihe niile awụkwa from life ka esi wee nweta the information mana most of things a na-ekwu ebe a onye nkịta agaghị aghọta nwunye olesi ma onye nkịta ahụ dị na n'obi wee chebe ọnwụ na ị ga-esi ya odiyo anụnwa eh? gekwe 20 times more bifo ịghọta ya ọ na your mind ga-edevelop behe enough ị gaghị aghọta ya ị na-ege ya ọ gasịa 2-3 months gakwa back jee bidokwa n'isi ị ga-amụtakwa ihe ọfụrụ ọzọ n'ime the same thing ahụ ị ga-ekwe ya ọzọ ị ga-amụtakwa another thing n'ime life a e na-ekwu ekwu there is two option in life two ọwụ na ị mata these two the 3 a ga-erelease ma ọ bụrụ na ị mata the two ka m gwa ofu ihe enwere ihe a na-akpọ ndị Igbo na-akpọ because o nwere something ndị mmadụ na-ekwu all time ha na-asị gboo gboo nwanne mgbe ọbụla ịpụ na line mgbe ọbụla ịpụ na line ka efuru life efuru e enwere eh. e ihe a na-akpọ emotion this emotion will glory ka ọ self glory ọ wụ destruction that self glory will satan because onweghị onye a na-akpọ satan ụnụ wọchị ya the history agwa aga about self glory kedu ihe mere satan ji wee wụrụ satan enwere reason e nyere gị then give you a reason why eji wee kpọọ ya satan kedu ihe mere na onu pụrụ isi ọkwa ihe ha kwuru ịghọtago naụ. ana m anụ ka ndị mmadụ na-eti disi gboo gboo gboo gboo gboo nwanne ihe hapụrụ nwa gị ịnwụrụ ọfụ infọmeshọn asị gboo kedu ihe ọnwa ugbo ancient people finish e nwere infọmeshọn dị na datin enwere infọmeshọn dị na ihe a na-akpọ gboo enwere infọmeshọn na ya there is no single information in that gboo enweghị information nọ dị iwu ya dị gboo iwu ndị gboo iwu ndị mbụ that means ọwụ na iwe onye izizi that means everybody nọ n'ụwa were your son <laughs> ọwụ na iwu the first people that means everybody here on earth is you, you give birth to them that means they are your son ị ghọtara so now enwere information n'ebe a na ka anyị gaa ebe information nọ ọ from here ka m ga-aga m ga-agagide m ruo ihe mere ihe mere ha ji wee chenji de map ọ dịrị otu ọ dị na ekwentị ọfụma wụcha ntị gị agụcha kịta oke ebe isiri na-agwa gboo gboo gboo nwanne ịnọghọ na line ọnwụ na ịbata na igbo ehe o wee sị gị na igbo for you to be saved you must separate for you to be saved you must separate ndị igbo na nwe ihe ndị igbo na-agba a na-agbụ akpụkpọ anụ a na-agbụ anụ akpụkpọ mmadụ one n'ime ụnụ ma ihe ịgbụ anụ akpụkpọ ụnụ na-afụ ya na be ụnụ mgbe ndị gboo ụnụ ga-afụ jee na nke eze ọ bụla bụ nnukwu eze ụnụ ga-afụ na ọ nwere akpụkpọ anụ juru ebe ahụ kedu ihe akpụkpọ anụ simboliziri ịgbụ anụ akpụkpọ gịnị ka ọ bụ ndị mmadụ na-ekwu everyday everyday ka anyị jee kpụọ arụ gịnị bụ ịkpụ arụ na ụna makwa ihe ịkpụ arụ ịkpụ arụ bụ ịkpụ akpụkpọ ịkpụ arụ bụ ịgba akpụkpọ gịnị bụ ịgba akpụkpọ igbu ihe igbupụta ya gbupụta hapụzie the skin ihe eke na-eme na-ewu uwe ihe a na-eme to circumcise ibepụ dọtị okpu amụ ahụ enu ya ahụ hapụzie the ịna igbupụta dị ime ahụ ya ịhapụ the skin ịghọtago kpọọ ya mịkpọ ya amịkpọ ọ sị gị igbu arụ ndị gbuo arụ nke gbuo the flesh ọ ya bụ igbu anụ a na-ekwu maka ya igbu anụ bụ ịgba akpụkpọ igbu arụ igbuo dị arụ iwere ọbara ya fesa na datin dịdị ọbara ahụ ọ na-ekwu bụ ọwụ ịgbu asọ ịgbu asọ that is the resurrection of life ọwụ igbu asọ bụ resurrection of life then igbu arụ onyenwa bụ the crucifixion ndị a na-agụ maka gị we create the concept and then take now for this thing to balance onye ka a na-agwa about solomon and two halots solomon and two halots ofu onye dinara nwa ya ọnwụọ the west the west bụ ọdịda anyanwụ achọghị m ịma maka black or white nọ there west mean darkness which is death which is crucifixion east mean the rising sun ọwụwa anyanwụ that is africa nọ n'elu africa anọghị naanị africa nọ n'elu because anyanwụ nọ n'elu that's why ị na west na oyi na-atụ les anyanwụ na-apụta ma oyi na-atụ ịghọtago so ka ama ike ilesi gị the jesus message ha need to change the map ọ bụrụ na echenji the map ọ gaghị work because ọ frozen they want to froze your brain so for them to froze your brain ha need to change the map so that ka west nọdịzie n'elu as a resurrection ka ngwa bụrụzie crucifixion because ọnwụ ime as asonye ekwechi ya ekwe and ikwere ha ana the thing wee bido mewe inside you you become what you are not onye nwa bụ na ọ ya hapụ dị nwa mgbe ha na-apụ na azọzi who is the Christ west and east na-azọ who is the Christ now kedu onye bụ nwa nwa dị alive kedu onye nwa ya dị alive ebe ọ bụ na the west si na ọnya nwe nwa dị alive the east si na ọnya nwe nwa dị alive ha na-abụ si na onwezi onye nwa ya nwụrụ anwụ o wee sie oke nsogbu adị ka nwa tozie nwa tozie wụ na when you become a grown up but the unfortunate wụ na anyị toziri bụrụzie ihe apịrị apị na-efe nna nwanne ka onye nwezi dị nwa na who owns the child ifuru ka esi wee were nwa gị ifuru ka were onye ohi ụtaba ifuru ka esi jide onye ori ụtaba iwere ego ya child nye ha ihe eji wee were dat black madonna tinye na rom bikos of na ọ bụ ndụma they want to represent you ọ mere eji wee were dat black madonna tinye dat place so that enwere ike justify ha emeghe in your own good onweghị mgbe nwa bekee ya were dat ntinye ya ha mere to justify the map ha chenjiri so na ọ bụ bụ onye mụrụ nwa nke nwụrụ anwụ yuari halot mụrụ nwa nke nwụrụ anwụ chọrọ ije were nwa mmadụ while lovers ọhụụ bụ ndị ndị nwa ha nwụrụ anwụ ha bịazie were your own because every information eji eme sayensị ọ from those things nna nna gị debere gị na akparụsị gbapụrụ ịhapụrụ gba ọsọ ịghọtago because electricity force ka ọ bụ e, telephone wụ force kọmputa wụ force moto wụ force aeroplane wụ force ndị anaghị atụ gị ụjọ mana ihe apịrị apị na-atụ gị ụjọ ordinary oscillator na-atụ gị ụjọ nna enwere so many information anyị ma maka those things mana anyị here release in public all those things will common things you see every day by day life every day to day life or your own laboratory ka i buru tụfuo ihe mere eji wee tinye that map ka etinye na naanị were europe tinye n'elu ka e wee justify ya simple this na ngwa gị solomon wisdom the book of solomon book of solomon 3 16 to 28 something like that that book king king first king first king chapter 3 16 to 28 jede gwa solomon wisdom of solomon ọ bụ ya ka a na-ekwu because mgbe ọsị nke aha nwa ya nwụrụ anwụ si si divide ya the child nke ọzọ nwa ya na-anwụ ha anwụ si si hapụ the child ka child too na ọ ga ama onye because ọnwụ na ito become the enlightened bụrụ njọkụ then <laughs> ọnwụ ngụ nwa bụ uh, the living child ịghọtara mana kịta na ifuru ka esi wee mee gị rụzie a dead child okenye bruzie santa claus na akụzi na-efezi ka chukwu santa claus ordinary a mythology for you to develop your mind nwa bekee gwara ndebe ha ha afụ na ndebe ha foloro ya ha afụ na ngịnwa na onwe gị hapụrụ ihe nyere nna gị debere gị pụọ ha were enye gị iburu na-akpagharị ndị igbo na-ege ntị ọfụma unu na-egbu anụ na-agba ọbara ya igbu anụ ka a na-akpọ ịkpụ arụ ikpu arụ nyanwa bụ igbu arụ this is the source of language Hebrew Hebrew bụ ibu arụ igbu arụ ibu arụ igbu arụ kill the flesh that is igbu anụ onye ka anyị na-egburu anụ ahụ symbolism anụ anyị na-egbu is symbolism is information keeping onwe ihe anụ na-arụ that blood ahụ a na-eshi ahụ nke a ọ gị na n'ụlọ ụka a sị gị nke a bụ iko nke ọbara m that is spam is asọ ọbara ọ dị spam ahụ na asọ ọbara iko nke ọbara ya nke ọgbụgba ndụ ọhụụ dị ebe ebe a ga-agba ya n'ihi unu na n'ihi mmadụ niile this is ndị ụka ka m na-agba ihe a because ihe a na-agwa gị every Sunday but you cannot listen ọbara ị na-awụ na ihu ọbara ị na-awụ ebe aha ọya ka a na-akpọ ịgbụ asụ kedu ka spam na-esi apụ ma ọ pụba how did they go because all the blood spam bụ blood ka ụnụ ma ọbara bụ ihe ahụ ọbara ahụ ị na-awụ na datin apịrị apị ọya bụ datin but because of na ịhụrụ ka esi wee jide onye ohi ụtaba because your mind your mind adịrọ mma ahụ m onye ojii ka gị awụ m onye igbo ka gị how do i know these things kill the flesh the resurrection follows ndị igbo si gị aṅụ na ngwọ na nkwụ na-abịa ngwọ wụ nọmba 5 agwụ gwọ kill that is the prison yard that is judgment ọ bụ ihe igbo si gị fire igbo igbo si gị separate for you to resurrect kill the flesh so thou shall be resurrected resurrection means purification to purify because once you purify ịgbuo na ọsị ya mmadụ jide gị aka n'akwa a na-anụ ọgụ ọsị nwanne gburu isi gị ịgburu isi gị otu ịhapụrụ ya dị efe gburu ahụ gị onye ka ndị Igbo na-eme ihe a na-akpọ igbu anụ akpụkpọ all those symbols we so ihe anyị na-ewetara gị bụ ihe nna gị debere gị so onye ọbụla kwuru na ndozi ọdịnala ji wesị o ji esighị ya nwanna oruo gị isi oruo gị nso jaa ya isi n'ọnụ because onye ahụ bụ problem for yourself because ị ga-amụta ebe a nwanna ya anaghị any money ihe a for your own benefit ịmara ihe nna gị debere gị or your own responsibility ọwụ oh, na ị mara ya kere ihe ị ga-edebere nwa gị gboo anyị wụ ndị gboo anyị wụ ndị gboo mgbogiri nna pụtara the giver nne pụtara bụ the washer which is the cleanser the cleaner nne na nna ọ bụ anaghị nne nne nne nne ton nonsense shut up nna bụ the giver nne dey the cleaner the washer the two of them is there the law and the other from the beginning and thou shall be there till the end nne na nwa na nna the three are there and the three will be there in eternity there will be thou shall be so ihe igbo pụtara separation so you must separate to save becos you separate you already saved if you are not separated nwanne you are not safe it is safe that's why ị na-aga ihe ị na-aga ị na-aga ihe ị na-aga isi ị na-aga ụka ị na-ega nke ị na-aga nka nwanne onwe ihe gbasara m enwere ihe nsị gị pụta dị enwere benefit m nwere no but ihe a na-ekwu the sacrifice a na-eme n'ụwa you don't know what it takes us to get these things all the sacrifice anyị na-eme na we the purification a na-ekwu maka ya we are dealing with the purification nna nwanne nweghị na like ihe ndụ ụtọ the useless life everybody like ndụ ụtọ useless life but the monks nọ na temple ha ama the consequence of it based on natural principle unu furu ụzọ ịgbanye fanụ fanụ na-eku one place ifu na ọ na-egenerate more breeze than na fanụ na-eku aghara aghara ifu na ọ naghị egenerate the same breeze nke agha dị stable na-egenerate more breeze than na nke agha na-ebugharị ebugharị so you must remain with one thing ka inwe ike inwetenwu result of that if not nwanne you have been destroyed Nigeria abụghị your problem Africa abụghị your problem problem is individually gọọmenti a na-ekwu maka ya unu agụta dị the gọọmenti the gọọmenti were shefard that's why none of them every corrupt government in ụwa will be destroyed not today either today or tomorrow nature don fuck with nature you will pay ị ga-akwụ ụgwọ every corrupt government because government means shepherd they are servant this the all servant somebody who want to serve so government was created to serve unu achọ government to be prosper <laughs> okay ndị a nụnwa ị na-ene anya ka ị e mụrụ ihe ha na-eme ndị a na-aga na they are heading to towards destruction ha na-aga towards the enwere e, nwere egwu a na-agụ hotel california all I got is in highway school it my head one smile eucalyptus rising up in the air ọ sị na da ha create go a monster that will consume them for life the device they have created the device that will destroy them for life because nde creatri this western system ọ bụghị ihe ha mere ha enweghị go they have no money ọkwụrụma go and do your own research nde build western system had no money greed pụta take over and the greed shall fall because onye aghụghọ nwe onye aghụghọ elie so onye ọbụla na-agwa gị na a na-akpụ arụ nwanne ịkpụ arụ igburu anụ gbuo si na ịkpụgo arụ nwanne no ikpu arụ is that is ihe a na-akpọ crucify is to kill the body kill the body anụ gbuo anụ gbuo anụ arụ gbuo ife anụ arụ ọgọ anụ arụ ọ ihe a na-ekwu maka ya ụmụ ibe mmadụ edisivuzi n'onwe ya don't deceive yourself ọ bụ ngụnwa ga-ebia the consequence ị ga-ata dị afụfụ you will bia the consequence orukwa echi mgbe ị ga-ebia the consequence ị na-ebe akwa si na chi ga-egbuo gị chi ga-egbuo gị but today a na-agwa gị na chi ga-anaghị egbu gị na ọ bụ ihe a na-ekwu purification distil yourself so that you can become an Igbo man because ọ bụ ihe ọ gwara gị ndị Igbo na-enye information they don't ha anaghị ekwu okwu every okwu ọ bụla onye Igbo na-ekwu ndị mgbe mgbe ndị gboo the ancient time mgbe mgbe gboo mgbe gboo mgbe gboo mgbe gboo ancient time finish no information mgbe gara aga mgbe gara aga no information there mgbe gboo mgbe gara aga because ọ dọbụ o ọ bụghị the same thing so isi na igbo onye igbo ọwụwa maka gboo igbo onye igbo dị iche igbo onye gboo dị iche they are two different things ha abụghị ha adịghị ha abụghị ofu ihe aga na afụ ndị mmadụ na dis na-alụ anya that's why ji na ndozi ọdịnala is reserved that is if only one person we are okay but as long as na ị dị ready to develop yourself nwanne ọ kara anyị mma na anyị nwere only 5 igbo people ma ihe than 1 million igbo people na ama ihe o make no sense ọ kara anyị mma na anyị nwere only 5 igbos nwere uche that na 100 million igbos na-enwere uche it makes no common it makes no sense so ndozi ọdịnala will be selected selected selective until life thy kingdom come nothing will change only people dey ready to abandon their self body igburu arụ ha to develop their mind ọhụ ndị agha ga-arụ science and technology ọnwụ ndị ahụ ga-edevelop the standard because the mind is creativity ọ bụ onye na chi eso ụnụ na-aba afa mụ na chi mụ na chi mụ na chi m ai chimo chimo chimo ụwa gị chi can be evil chi can be good so that is not the case chi gị chi gị chi gị chi gị ee chi gị nye gị nke chi gị nye gị nke chi gị ya emere gị ihe niile nsogbu adịghị mana chi gị nọ n'ime gị <laughs> how can onye nọ n'ime ga-eji gazi onye nọ n'iro ihe ọ ga-eme ọ onye nọ n'iro na-afụ ụzọ bụ onye nọ n'ime anaghị afụ ihe na-akọ ịra na ndụ afụ ọnwa ị nweghị ike nọ na ndụ fụ ọnwa onye nọ n'ime iro na-afụ ọnwa ọ bụghị onye nọ n'ime so onweghị ihe chi gị ya emere gị dịka ọ na chi gị wee ofu ofu na-anya moto ofu bụ draiva ofu bụ kọndọktọ ofu bụ draiva ofu bụ kọndọktọ ofu bụ pasinja they are three enweghị ihe dị iche n'ime ya sọsọ ihe dị iche bụ na onye draiva ṅụọ mmanya ọtụo jam onye kọndọktọ akpọghọ pasenja pasenja ya ha abata onye draiva nọ anọ n'oche amaghazi mmebe aka ọrịa nwere ike ọ na control na that's all lower and higher self so ihe ji wee change the map to keep you forever and ever in this illusion ọ that map ahụ echenjiri bụ ebe a na wee gbuo gị final the that is the dead bus stop bụ that map akpọdoro isi naanị ịdịghị ready to kedu onye ojii pụtago ose map nna isi ọdịkwa ndị isi ojii a mma so onweghị onye n'ime unu nwere ike ịpụta na osegharịa map nke ọ na ya ekwughị ejere harvard i study in harvard university i study ikwuru datin ruo m na ntu amakpọ nga anya kedu ihe anyị kere ke ihe anyị all these things nwa bekee nyere anyị nonsense kedu ihe a na-akụgheri ordinary map nkịtị map of africa we don't have boundaries nọ n'afrịka ndị a na-edefend today nwa bekee created these boundaries what is wrong ka na-eme anyị so what is wrong with us gịnị na-emeje anyị anyị na-ekwu na ana na chineke chineke nna nna anyị debere anyị the concept of chineke is above and higher than this is more jesus ọ oh, onye be anyị ga na-apụta na-ekwu nonsens na asị jizọs asịcha ọwụ destin na-enye anyị disgrace ọwụ oh, destin mere ndị ojii anaghị respect ha ke ka mmadụ ga esiwe were map of Africa tinye na underground were west west ebe oyi na-atụ nna nwanne once you go close to the sun na anyanwụ ịga close to anyanwụ ọkụ a na-ere gị go close to Africa then you know where is closer to the sun or Europe the closer to the sun or Africa the closer to the sun sun nọ n'elu ọnwa nọ n'anị sun nọ n'elu earth nọ n'anị kedu ka how come ịga afrịka ọkụ a na-ere gị ịga gaa oyi a na-atụ gị how can africa in the map be under onye na-ajụ so na ndị a gasịrị akwụkwọ a uche ha erute ihe ka ọ bụrụ ọ bụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma abalị isi adịghị nkọ eh? okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma abalị isi adịghị nkọ kedu ihe mere anyị ji wee ya ụdị ha gbachi nkịtị kedụ ke ihe destin nwere ike ijenerate na our own mind na ebe anwụ na-acha nọ na naanị how can ebe anwụ na-acha nọ dị in the middle of the earth how can ebe ọ bụ na anwụ na-acha above na anwụ na acha below once anwụ goes underground that means they say anwụ is under the earth ọkwa ihe e kwuru anwụ nọ under the earth that means anwụ agana na west ọ gana na europe ọ nọzi n'okpuru mmiri that is death anwụ anwụọna anwụ anwụọna ọkwa ihe ha kwuru mụ anaghị emeg distance up distance are reality scientific proof once anwụ bara n'ime anị the sun is death once anwụ bara n'ime mmadụ the sun is death is death ọ bụ mụ kwurie so kedu isi ihe merenụ anyị ga-eji wee buru maapụ afrịka ebe anwụ na-acha nọ naanị ebe oyi na-atụ n'ọdị n'elu nwaanyị ndị rom ha nwere blak ma magic blak vejin maria ha na-akpọ ọchị bụ blak vejin maria blak woman is god ikwu datin ruo m nso ọkụ hụrụ aka ekpe ka m meji pịa otu esi apịa tenis bakhandị pịa apịa m ya mmanụ izughị oke na mmadụ ihe a tiri ihe ahụ just to justify dike make ka ịchọ ịfụzie ya isi yes the are worshiping black woman yes <laughs> yes eh. ha they want to justify the map ihe a na-eme because ụbụrụ anyị anaghị arụ ọrụ anyị we to take it was onye oh, nwa kwefuru ụgbọ o nwere ihe oh, ụgbọ ihe ụgbọ na-eje radar radar ụgbọ na-eyuz were emove emove ụgbọ amara amara amara bụ ọtọmatik nke chukwu na-akpa mere anyị mara chineke onye amara aka ịbụ ewu onye amara aka ịbụ chineke ha onye amara aka ịbụ onye amara aka ịbụ ụgbọ amara ụgbọ nke chineke na-akpa <laughs> mana ụgbọ nke agha na-enwe dị na kpọrọ dal uke dị n'ihu anyị nọ n'azụ anyị nọ n'ihu ọ na-eme n'aka nri anyị nọ n'aka ekpe ọ na-eme n'aka ekpe anyị nọ n'aka nri ihe ọ na-achọ ịgwa gị bụ na ndị nwa onwe can ride this horse. were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ. nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị ma na ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị ma na ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com. You control the horse, you move the horse. i buru ụgbọ amara na-akpagharị onye amara aka ịbụ ewo chimochimo onye amara aka ịbụ mere anyị amara chineke onye amara aka ịbụ ihe ọbụla a na-emere ga-emere a ga-emere gị amara nsogbu adịghị chere amara amara na-abịa chere amara ka amara na-abịa anyị mana onwe anyị anyị ji aka anyị na-anya ụgbọ nke anyị tinye injin tinye stiarin tinye kọmpas n'anya dị ụgbọ chere n'anya amara họriken bịa họriken bịa ime ebe ọ ga-atụ gị ọ ga-atụ gị na tailand ebe ị ga-enweta onwe gị ma bịa obere briz buo ebe ọ ga-atụ gị eje data nke ga m ihe mere onwe gị ịma na ụgbọ amara adịghị mma so ụmụ ibe ọwụ na unu ebido na-ekwestion so those the same 1800 ka e nwere ihe a na-akpọ 1885 this is the Berlin conference unu niile na-ekwugheri ekwugheri everyday but common jos sit down naanị chee echiche kedu the thing mere na that 1885 kedu ihe wụ the basic concept about these things kedu ihe mere that time anwụ na-acha oyi na-atụ kedu isi ka anyị nwa bụ ndị anwụ na-acha ịga towards the sun anwụ agbazie gị kedu kwenu ka anwụ ga-esi wee nọdịzie naanị oyi anọdị n'elu mana anwụ na-acha n'elu o anwụ na-acha n'elu all of a na ya enweta onwe anyị naanị eh? ebe ama naanị ụkwa ụdị sacrifice eh? so anyị nwabụzi ndị eji chụọ aja nwanne ha gwara gị na solomon na first king si gị na there are two harlots ofu onye nwa ya nwụrụ anwụ ofu onye nwa ya dị ndụ nke nwa ya nwụrụ anwụ jekpọrọ nke nwa ya dị ndụ ị naghị anụ ihe ka ihe ọ gwara gị book of wisdom ọ sị gị oh, book of wisdom ọ gwara gị na nwa ya nwụrụ anwụ bịakpọrọ nwa nke gị <laughs> kedu ihe mere solomon ọ bụ onye ebe ọ sị gị na solomon nwa ihe solomon si egbugone dị nwa o <laughs> si egbune dị nwa si hapụ ya ka nwa too ka nwa ga-ama onye mụrụ mụ nwa nwa etozie buruzie picture jizọs na-akpagharị instead of him to become the jizọs ọ hapụ ya nna nwanne ngwa bụzi nwa nwa nwụrụ anwụ na ọ bụ nwa bụ onye nwụrụ anwụ because ọwụ nwa na-ekwu onweghị nwa nwụrụ anwụ dị ọwụ the mind the mind is dead. your mmụọ gị eh, nwụrụ anwụ your spirit there is no light ị nọ na darkness absolute darkness ị nwere direction nwere ebideje nna gị si gị igbu arụ igbu arụ ngị gbuo arụ arụ anụ anụ arụ ọ ka agwazi unu ihe e nwere so many things anyị enweghị ike ị na-ekwu na public but ndị be anyị ndị a dị so dull that na mmadụ ga-elik all the whole secret about n'ụwa na na facebook ịma na ọnwa bekee nwe ya ihe niile anyị na-eyuzu ma whatsapp ma ma telegram ma ihe nwa bekee nwe kedu ihe ọzọ a ga-agwakwa unu okwu nwere jee na nke ndị chief ndị eze niile anyị ga-afụ ebe e akpụkpọ anụ ị na ha afụ na a na-agbụ akpụkpọ gịnị bụ ịgbụ akpụkpọ ọ na-agbụ akpụkpọ gịnị bụ ịgbụ akpụkpọ ịfụrụ ya dịa gbuo akpụkpọ anụ arụ gị igbuo ya kedu ihe ị na-afụ ịfụ dị ime arụ ya otu esi ebepụ esekọmsaiz e ya nwatakịrị ịhụ na okpu anwụ ya ka ị na-afụzi na ndati kọva pụọ na eh, ndị gbuo dị arụ gị gbuo dị arụ were ọbara ya fesa ebe ahụ ọbara na-ekwu ekwu gịnị ka ọ bụ the m gwara ụlọ igbu asụ igbu asụ because ya wụ resurrection igbu asụ resurrection without that asụ ahụ igburu from from amụ gị nwekwe ndụ no resurrection so all those symbols ka eji wee mee transfer into living life ọnyanwa to purify purify because ọnwụ na enweghị ndụ mgbanwe ndụ there will be no latin like a chance resurrection adịkwa ha so the only way a ga-amụgo gị ọzọ mana a sụrụ ya na onu ndị ụka imunwe mmadụ ọzọ bụ jos ịgbụ arụ gị then ịgbụ arụ gị the crucifixion begins crucifixion begins after crucifixion nwanne then purify ya gị bụrụ mmadụ ọnyanwa bụ igbo ị na-anụ maka igbo separate you must separate nwanne igbo separate pipo nde mm, because you are going to save you are, you are, you are going to be saved for you to be saved you must be separated and purified ị gaghị aza nwa onye igbo n'ọnụ because of a concept you can answer me chọkwa ahụ because enwere ndị sị na ahụ ndị katọlik mana katọlik wu romans eh, eh, eh, um, um, um, knowledge ka ihe makpọ ya bụ catholic wu romans catholic anglican bụ english anglican anglison anglican english pentecost bụ america judaism israel buddha china hindu india ụmụ ibe anyị nwawo ndị nsọ ala amagha m ebe bilong anyị nwawo ndị nsọ ala nsọ ala yes bịkọs anyị ma ihe bụ nsọ ala mara ihe ọ mara ihe ọ pụtara marakwa na igbu arụ a na-ekwu abụrụ igburu m ewu n'ọrụ onwe ya na ọdụ bụ simbolism ka eji wee kipuo information for us ka eji wee debere anyị information because e nwere skuul na ya kịta anyị enwego skuul na we can write those things enwekwara uru anyị bara our ancestors way kedu ihe anyị contribute into these things in future we will become the ancestors anyị ga-akpọ the ancestors echi kedu ihe ị ga-ekwu what they will say about you kịta ị na-ekwu ancestors gị debere gị tomorrow you, your children will leave you and go and call the ancestors yes because ha nwere ka ha na-akpọrọ gị for gị, what have you done kedu ihe a ga-akpọrọ you ga-awa uh, ancestors, what are they going to call you upon ancestors ancestors kedu your portion in the ancestors way what is your portion one then say our ancestors gị nwa na onwe gị isokwara the ancestor ka ọ bụghị mmadụ so kedu ihe a ga-agụnye gị upon where ka ebe a ga-akantụ gị where are they going to count you in so they will, they will pass you and go and call the ancestors before be tied you woe betide you ibogo you ịma a na-ekwu a na-agwa mmadụ eziokwu otu a ọ na-afụ ya ofu nwanne eziokwu na-afụ ofu eziokwu pains because all purification ka anọ is a purified movement is a fire movement so ọwụ na ọfụghị ofu ma na-ebidobe ọwụ na o iwe ihe a na-ekwu ebe enweghị iwe n'obi mana ibidobe e because this thing will crush that nonsensical nonsense nọ n'ime crush ya ya down bido n'isi casination to cassinate the nonsense brain gbaa ya ọkụ chie ya n'ime ọhịa ndị igbo jee ịkọ ugbo ha na-ebu ụzọ gbaa dị fama ọkụ gbaa ya ọkụ pịa gbaa ya ọkụ to pieces kpokọrọ ihe a jegafuo kọbazie dị ugbo ịkọta otu ahụ isi eri nri nekwe ndị igbo na-eji ngaji eri nri ndị igbo anaghị eji fọk eri nri ndị nwa bekee ji fọk eri nri fọk ihe eji egbu mmadụ ihe ekwensu na-eji uzu ma ọ na-eji egbu mmadụ simbolizm ekwensu ji egbu mmadụ kedu ihe ọ bụ unu fụ ekwensu ka ihe o ji n'aka ọkwa fọk ka o ji n'aka dati devil aha satan satan satan ndị ụka ọwụ fọk ka ọ na-eji nwa bekee ji fọk and naif eri nri for you to see ndị igbo na-eji ngaji eri nri maka na ọ na-ekuru ekuru ị na-akọ ugbo otu esi akọ ugbo ikurie irie ikurie irie mana kịta na ozu onye dị fork and knife eri nri you are a vampire ị na-achọ onye ị na-egbu ịma ihe vampire pụtara because na nyanwa nọ na the west there is no food in the west so they need to hunt to eat ị na-aghọtakwa ihe a na-eme so their own life is hunting to eat that's why if you go to seminary school they will teach you how to eat with fork because all the knowledge can achievement impose into you iji ngaji eri nri ndị nwa na onwe gị bụ cultivator you are bringing that is ihe a na-akpọ conjoin you are conjoining ị na-ekpote aja na-aghanye na-ekpote aja na-aghanye ịwaichi adị aja i were one seed tinye n'ime all the whole aja ahụ we gather together to grow one seed become one igwe buru ike ọ sị gị jee were fọk na-egbu ndị mmadụ you have to kill before you eat no we are the resurrection anyị nwa the crucifixion and the resurrection they stolen our language they stole our identity because nke nwa na onwe gị mere ya law mụnwa na onwe m emeghe m ya law that's why i represent it today emeghe m ya law anyị nwawo ndị gburu anụ arụ my father anyị nwere ya na be anyị skin animal skin ọ na ebe ahụ akpụkpọ anụ anyị gburu akpụkpọ anụ ebe ahụ onye nwawa igbu arụ ha na-akpọ hibru onye nwawa ibu arụ igbu arụ igbu asọ nwe ndị na-akpọ ya ibu nwe ndị na-akpọ ya egbu mana ya egbu ka ọ bụ ọ ihe ọ bụ ọ bụ ihe igbo pụtara ọ ka igbo pụtara hapụ na ihe gboo ahụ na-akọ nọnsensị gboo gboo gboo gịnị gịnị ugbo isi mma gị iwu ndị gboo gịnị kedu dị infọmeshọn nọ ime gboo a wee gboo ndị igbo ndị gboo ndị gboo enwere infọmeshọn n'ebe ahụ there is none and there can never be so ụmụ ibe ịchọkwa ịma ịmara ịchọkwa na ịma all your own personal problem mgbe nwa bekee si na jizọs kraịst na-aga n'ime ọzara na-ezi ozi ọma during the ministry of jizọs ha na-akpọ ya iyi na-akpọ ya ihe niile dị iche iche ọkwa ihe ha kwuru ọdụ na omegha exist mana ha mara destin way of life na always will happen always will happen because all psychologist ka ha ha ma how human mind behave ha ma na once ị na-agba ndị mmadụ eziokwu they will walk away on you but tomorrow they will send the same message all of them then go to youtube then watch our videos then use it to go and lie to people after they condemn ndị ndozi ọdịnala say rubbish to say rubbish then we go to youtube and still watch our videos to get information to back themselves up ndị ara ịgotago the same <laughs> information we give ha ga-ejekwa were ya wee je back ya onwe ha up okay ka ezigbo onye iberibe ebe a who is fooling who kedu onye na-efe ụlọ ibe ya onye nke ọzọ si ya wee onye ozi ọma ọdịnala ka ọ ghara ịkpọ ya ka o wee o wee lukuo alaik maka na anyị wụ ndị ndozi ọdịnala ọkpọ onwe ya onye ozi ọma ọdịnala <laughs> ọ si ya na-eje na na anyị si anyị ga-eje na redio ọ si ya na-ejezi na na na EBS ha bụ ndị ozi ọma onye ozi ọma ọdịnala ka o wee lukuo alaik so that anyị na-ekwuzi ha agaghị amasị ndị na-ekwunu mana anyị nwebụ ndị nsọ ala ndozi ọdịnala is just onweghị is just ordinary reformers so ọ bụ ndị nsọ ala ebe ahụ ka anyị nọ ha agaghị emenwu nsọ ala because ha mara ihe ọ bụ to start with ha mara ihe bụ nsọ ala so ha agaghị emenwu ya so ọ bụ na ha ma ihe ọ bụ ha ka ekwuwego e ya mana otu ha na-amaghị ihe bụ nsọ ala ha amaghị ya so ha anaghị ekwu ya mana ha mana a na-egbu ọkụkọ achụ aja. so nke a ha nwere ike igbu nwe at least ha ga-achụ nwa aja gbuo ọkụkọ even though na ha amaghị ihe ọkụkọ ahụ a na-egbu ma ọ bụ ewu ahụ a na-egbu uchizi na agwa ha they will go again ha ga-ejekwa echi na YouTube mụtakwa na ịgbụ akpụkpọ a na-ekwu ekwu ịgbụ arụ n'ọbụ ịgbụ akpụkpọ ha ga-amụtakwa nke ahụ werekwa again adịkwa na nke ha ji eji instead of ije bara onwe ha uru pụọ ndụ ha si mba na ha ga arụ na kingdom of God ụwa ala Igbo wee na-eme mmegheri mana mgbe onye ụgwọ ọnwa onye ọbụla rụrụ ọrụ ga-anakwa ụgwọ ọnwa ya onwe onye ọbụla rụrụ ọrụ ga na ụgwọ ọnwa ya nwanne onye ọrụ nwere ụgwọ agwụgwọ m ndị ana m agwa ndị mmadụ nwanne bịara isi it can never happen life move with frequency life ịdị ndụ nwanne metụ onwe gị aka ị na-ekpo ọkụ you are matter emotion iwu matter emotion so this matter emotion na-arụ ọrụ based on rational motion so all the rational this force ị na-afụ is rational so ọ na-emove towards a direction a certain direction with certain frequency and vibration once ị pụrụ that level nwanne ọkụọ gị ihe na alpha ị na-ata now all because of na ịpụ na line nature don want to know how you get away from line as long as you get away there ọ ga-apịa gị gwuo pịam pịam and ọ pịara gị isi ebe a na-apụta osi ebe pịarị gị ya isi ebe a na-apụta osi pịarị gị ya isi ebe ị ga na-ajụzi onwe gị kiri ihe ị mere ị na ajịga gị na-ajụ onwe gị what have i done pọtụ ndozi ọdịnala na ebe a na-agwa gị na-ekwe ihe ị mere na-ekwe nwanne onweghị ekwe any country ọbụla nọ n'ụwa nwere a way of life for another people no there, is, there have never been and there can never been ọwụ ugbo ka a na-akọ ka eke ga-esi akọzi ugbo na-emezi ka ihe ị kọrọ n'ugbo gị na-eme na ebu n'ugbo the neighbor how can my seed grow in the farm of the neighbor my seed is supposed to grow in my farm so how can I somebody see from Rome bịa bịa ndị America bụrụ Pentecostal ndị abụrụ Anglican ndị a Judaism so afọ ọma ha na-akpụ n'ala afọ ọma ha na-akpụ n'ala yes ọnwụ na ọ ya these people just gwa ha go to embassy any one of them go to their embassy gwa ha si ha biko na ịnweghị ihe ị na-eri nne gị na nna gị anwụọna na ị chọrọ ije na their country jee bido life n'isi ụdị ọsọ a ga-achụ gị dee ụdị ọsọ a ga-achụ gị dee ọ ndị a ka ị sị na ha gbara plen si europe gbaa plen bịa si israel gbaa plen bịa si amerika gbaa plen bịa si england gbaa plen bịa ka a bịa zọpụta gị zọpụta mkpụrụ obi gị taa mechie ọnụ zọpụta gị n'ebe nwanne enweghị onye na-azọpụta gị every country bụ e commerce so every country na-eproduce their industry ịghọtago all their benefit ka a na-eproduce based mental and body all based on mental and body so ihe anyị na-ekwu ebe about how to control our people's mind how their mind should be controlled and behave in a way so that our society ga dey free because anyị mụọ ụmụ m mm, hapụrụ if i leave my children in your hand amụma ga-abụ the highest foolish man on earth to leave my own offspring with this kind of situation never so that's why anyị na-agbara mbọ ọwụ because of na genwa na anyị likere gị no ihe anyị na-agbara mbọ bụ not to keep our children in this condition because ndị rụrụ arụ ga-emebisi anyị society our children ga-abara ụkọ they will run away go to mbe nwa bekee gbawa odibo otu anyị si agba today ụmụazị anyị ga-agbapụsị gbapụsie gaa amerịka je become slave as we are today yes because ịhụ oge obodo rụrụ arụ gọvanọ otu awụ n'ezi polisman otu awụ n'ezi military otu awụ n'ezi prezidenti oho gọọmenti oho ha niile adị mma polisi adị mma kọtụma ọkwa ka ebele eje nwanne ọ bụ ụkwụ aka ka ebele ji eje ọma na-ajụ mba so nwanne ka anyị bidogodo n'otu a ọnwụ mgbe isi dị anyị mma isi onye isi dị mma onye isi adịghị mma nakwa na-achị ya onye isi dị mma onye isi adịghị mma na-achị ya there is afrịka ga-esi adị mma mana ọsọsọ ndị isi dị mma ga-aghọta ihe m na-akọ onye isi adịghị mma don't see anything ihe ọ na-afụ bụ flashy cars ọkpata ego onweghị ego ọ bụrụ na ọ na-anya naijiria adịghị ya mma ọ chọwa another country <laughs> ụta izi nke ewu biafra will give us work biafra will create job for us biafra will do this for us ihe ọ chọrọ bụ ọdụsụ materialism so ọghọta ihe a na-akọ ọma ha na that is na charity begins at home if you are not powerful inweghị ike inwe country if you are not powerful you can never have a country so how can a vulnerable man talking about country how how agek is an vulnerable ị na-achọ a country based on vulnerability out of peace atọ peti peti that is na a ga-emere gị ebere emesịara gị ebere ebe ọ bụ na nwanne biznes ka a na-eme a na-agba bọọlụ so a ga-enye gị a country based on pity ha pitichaa gị ihe nyezie gị ai nna dis boy na-atakwana ezigbo afọ na ka anyị na na un bịanụ ka anyị sin ya dis people nna na-ata ezigbo ha ataka afọ ha atago dị afọ ọ mụọ afụfụ ị na-ata more benefit for them more subdue you are more benefit for them more giving up you are more benefit for them so how kekis wee think is na out of this your gullible and pathetic situation ha ga-abịazi meziere gị ebere sin iziere gị akwụkwọ sị gị ngwa jee bụrụzie ụkọntịrị ofe onwe gị mana isi adịrọ gị mma ịṅụrụ gbana anya ịghọtago so always dị powerful he isi nwanne ị na-emebisiri m obodo si ebe a pụọ because you are powerful ị nwere right to tell them to go away from here because you are powerful you are not powerful hey hey they make us their slave they marginalize us <laughs> and they want a country and you are, you are being marginalized and they chọrọ a country nne inidri psychologist inidri inidri ịga na psyche ya ị na-agwa nke bụ eziokwu asị nwanne mmadụ inidri psyche ya ọ bụrụ na inidri psyche how can just nọdụgo down nọdụgo just sit down and think kedika ka nwanne ị na-agba gagodi na nke ọga gị ị na-agba odibo kedu ihe out of pity ọgago nwere ike idu gị mba ọgaghị aha eduga out of pity ịghọtago ịgbasi ya odibo ọgaghị edu gị ọnwụ na ọgaghị ekwesịghị ekweghị edu ga edu isi ya ike sikarịa ọga gị n'ike iti ya ọgawụ na idu m taa ịkpọ ya aka na akpịrị ọnwụ na oduo gị gba ya gbatuo ya naanị fọdụ ya na akpịrị si ya ọ edu gị onye edu gị ọ sị gị ya ga-edu gị biko hapụ m egbuna m e, egbu biko egbuna m egbu ọ gaghị edu gị mgbe ahụ ọ gwara ịpụta isi ọga hei mma m anwụọ na mpa ya anwụọ na ụmụnne niile anwụcha na ọga na na enwere ihe na-eme agụụ egbuo na m duonu m biko ụdị ụra ọ ga-ama gị ụdị ụra because ọ na onwe nweghị onye ga-agbochitere gị ọnụ gị nobody will speak for you ụdị ụra ọ ga-ama gị he ọnwa gị dị ụra ife ntie so that is the game anọ n'ime ya ọwụ na i prepare your mind ọgụgụ na orugu tọn gị nwanne i tell you if we prepare your mind no in igbo land ọgụgụ na nwetabe idiz ifight bebe for the, for the place ị chọrọ for new place nsogbu adịghị but at least at the moment ị ga-adịgodo oke enwe ihe mmadụ ga-eme ọgwa gị si atach ịbapụ your environment ekwesịghị ịdị ụtọ ahụ ọ dị dirty very dirty our environment is so dirty ihe ọ na-egosi bụ na what we are inside ọ bụ ihe ị na-eme na outside simple as abcd your environment is expression of your own emotion or your mind whatever so our environment gosiri na our mind asabeghị mmiri we need to clean our mind asa the mind then anyị ejebezi ebe anyị na-eje go so anyị erubeghị nwanne akụrụ erugoro ụwara ọgọdọ ikuku buru ya oburu ọgọdọ ya anyị apụtabeghị na mental slavery all mental slavery ka anyị e na-enwe ihe na-akpọ physical slavery all mental slavery ka enwere because slave is based on mental ọ bụ ohu ka a na-ekwu maka ya so ohu nke ọ na-eme mmụọ mmadụ ekpoji ya ebe ọzọ ka ọ mara ka ụwa si aga because ọ bụrụ na ị ka ụwa si aga your mind will trapped ị ohu your mind will trap so that's why anyị ji enye mmadụ kpoje ka ịsa abụ onye ọzọ onye ọzọ because ihe na-esiri gị ike mpụ na-enweghị ego mmụ na-enweghị ego ije gbaa odibo ịgbasịa oduo gị ewesị gị na onye fere eze ka eze na elu ọ bụ stin ka a na-ekwu maka ya ọnwụ na imeghe otu ahụ ị ga-abụkwa dị ohu bata onwe ụzọ ga edu gị <laughs> ịghọtago bikos mpụ na-enweghị ego mụ na-enweghị ego so ọ bụrụ na ije eje gbaa odibo ka eduo gị eduo ị bụrụ odibo nke ahịa edu edu ị ga-abụ dị odibo bata agaghị edu gị edu ịta na ị gbọrọ odibo nke ahịa edu gị edu ọ bụrụ odibo nke ahịa edu edu ọ bụrụ gị baa n'ochi na ama agbagbuo ha gị nke aha aga ijekwa bidokwa n'isi ị nwere ike gazie na oke ma na achịcha ma na nkịta ịghọta si ebe aha baa na ahụkọ so life enweghị ụzọ ọzọ esi aga nwanne enweghị short laịfụ life process there is no short cut onwekweghị shọt cut ịchọghị ịmụ mara ụkwa na ịchọghị ịma ịhapụ anyị anaghị ekwu ka anyị gwagbugbo gị ya anyị na-ekwu ka ọ dịrị gị na mma bikos ana igbo anyị achọghị ana igbo ndị ara nke today anyị achọghị ụdị ana igbo agha agha ana igbo dị agha agha ana igbo is not stable anything unstable onweghị future anything unstable has no future because military police they will a ga-eji wee hold oge down ịghọtago then they will suppress you because you are not controlled enweghị mind control onye enweghị control na-aga moto nwụrụ mmanya moto drive ya nwụrụ mmanya ọ na-eme nkuri you got life and direct enweghị eh? nothing onweghị anaghị eme ya eme nwanne is impossible way it happens enweghị ebe ọ bụ anyị dị that is agha agha dị anyị na-ahụ di too much we agha nwanne ihe ahụ mental disorder ka a na-akpọ ya all mental problem all mental problem but never mind all the beginning of the journey or only that mgbe nọ na that kind situation yes only that time your blood heat go too much then ndị agha obi ha gbagotegorozide then ha achọwazi solution for their problem ịghọtago so all these things na na-eme na ala Igbo now all the first level of mind development because you will become stuck because onwe ebe na aga <laughs> you are going nowhere ebe ahụ ị nọ you will become stuck your mind is burning so you start looking for solution ehe mgbe ahazi ịghọtaba ihe anyị na-ekwu because we just this shaking ị gaghị aghọta ihe anyị na-akọkwa ịma we just no shaking na ala Igbo today anyị na-ekwu this thing nobody will listen to us because onwe anyị ga-aghọta ihe na-akọ but kịta your mind is burning ya na akpa casination casinine di go casinate o hit go well well into pieces then ọ na-achọsị ka how will I mold myself my mind is been pieces ihe need now molding anyị emold go the thing ma no only people dịgoro ready all these people ga-aghọta ihe a na-akọ ndị adịghịkwa ready cannot ọ ndị ahụ bụ ndị bụ ndị manu ka ahụ manu a ga-eji ya fertilize ya ndị agha dị ready they will use dem to fertilize because you need to dilute ị na-eme something na lab every chemical ọ bụla ị chọrọ dị too high you need to dilute ị ga-eweta nda chemical to dilute onye so ọwụ nda ka ị ga-eji ere ọgwụ ọha bụ ndị a ga-eji wee dilute the dey chemical na boil aboil ndị agha siri ọnwụ sị na ha achọghị ịnụ ntị ọha maka ga-eji weta ilu to deten ịghọtago so ọwụ now ihe nna agwụ today my brother ngwasịa gị ya 200 million years time nwa gị na-aga across any movie or social media nụ ya ọ ga-echere gekwe ya ọzọ ọ ga-echere gekwe ya ọzọ gekwe ya ọzọ ọ sị mba ihe onye a na-ekwu kemgbe ihe asị oh, this guy kwuru ihe a 200 years ago ọ sị ee eh? ọ wee na emekweta 200 years ago mba mana o nwere ike ọ gaghị emezi anyị nwa bikos anyị nwa na-ana ekwu na ọ gaghị emezi ọ gaghị na-emezi ndị ọzọ e nwere ike ndị ọzọ nọsọ ngwa ya s na-anụ ya si na so ụdị ihe emego mbụ ha si ebe ahụ mụrụ ihe so ọ kara ụnụ mma na afrịka adịghị na lowa afrịka nọ na haya asịghịkwa m na afrịka nọ na haya bezi ọnụ onye ọbụla pụtazi ọwụrụ ụgbọgụrụ n'eko mba asị m na the position ebe ha nọ ọ dị n'elu position of europe dị naanị so bikos normally ọhịa o kwesịrị bikos anwụ anọghọ na anwụ n'ọdụ n'ime a na anwụ nwụrụ anwụ so anwụ nwụọ ọba n'ime anị ọ pụta n'elu ọ dị ndụ so anwụ agaghị anọ na na-aga afrịka anwụ na-acha gị na-achasị gị ike asị na ọ nọ n'azụ mba ọ dịghị possible isi ọsasị yọtara so that is the case ụmụ ibe anyị ga-ewetawa okwu anyị na mgbọrọwe taa na ya agwago na ọfụma onye anụghị ya nya jekwe gekwe ọzọ gekwe ọzọ gekwe ọzọ na ihe ndị igbo na-eme n'ụwa a bụ igbu anụ arụ egbuo dị anụ arụ erezoretie ọwụ ihe anyị nọ separation purification ọwa that is ascension ọwa na ụmụ ọwa nọ n'ala igbo ụmụ ọwa nọ n'ala igbo ịghọtago so separate and purify nwanne ị ịwara onwe gị abụkwa ihe ndị a na-akọ so ọ ka gị mma na iji n'oge chọba ego ojii bifo chi ejie n'ọba anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo ọkwa anyị nwabụ ndị kwere n'ihe otu kwuru ọ bụrụ na ikwere n'ihe otu kwuru nwanne enwe ha nakụ nwere isi ịghọtago bikos bifo iwuru onye igbo ị ga-ekwe n'ihe otu kwuru bikos ị gaghị ahụzi onye igbo a na-eme neni na-eme na nke ahụ ahụghị igbo na nke ahụ ahụghị igbo ị nwere ike igbu igbo on identity nke ahụ gbasara gị si on personal choice mmadụ nwere ike ịbụ onye amerịka as choice mmadụ nwere ike ịbụ onye england as choice ihe ọ bụla ị chọrọ ịbụ n'ụwa ị ga-abụ mana ọ bụ na ịchọ ifolo the doctrine donwe ihe mere onye Igbo doctrine ifolo the doctrine to separate yourself from the block kpụwapụta onwe gị ebe aha clean ya onwe gị then ịwara onwe gị ọ bụ ya nwere concept ya na-ekwu concept ka a na-ekwu ọ bụrụ about life itself ọ bụ about the concept behind the name and the people so ọ bụ anyị maka ọ dịkwara na ịhụ na ị chọrọ ịwa ijewe na ndozi ọdịnala ọkwa na ịchọghị ịwa ịchọghị ịnọ n'isi na-ata ụfụ ọ bụ ngụwa ka ọ dị asị sị atụrụ ọmara ọmara atụkwara na ofeke ofenye isi ọhịa ụmụ ibe ka m budukwa ihe ọfụma